onye ọbụla nwe onye Igbo anyị bịa ka gọọmenti bịa protekti anyị anyị na-ewestu oge anyị the time has come for ndị Igbo to rise up and bear arms as an insurgency that is coming to ala Igbo and anyị agaghị jikwa olu nwaanyị na-ekwu ya because anyị jụrụ olu nwaanyị na-ekwu ya ndị a ga-ebe agbakwa nwaanyị n'abalị and destroy us by kidnapping us ehi mbụ n'ala ọhụrụ na awa, a woman and the boy na-anyere ya keke They were kidnapped. Ehimbu onye akpaghị. Till today, o ruole almost five weeks. Uche Amechi. Till today, ahụbụ ya for almost five weeks ma ọ dị ndụ ma ọ nwụrụ anwụ anyị I have done everything humanly possible through the DSS ma police but ọrụ ha dị very slow. But what I'm saying is that anyị niile gba nkịtị ihe a na-eme n'Ọyọ ihe a na-eme every other place o no here n'ala Igbo and anyị agaghị gba nkịtị so we must rise in defense of ala Igbo we must rise in defense of your families onye sị gị onye kwute ha n'ọrụ obi agọcha